Akụkọ gbasara oriri nsọ ụwa niile nke ọnwa Ọktoba: Mgbe ị na-anara oriri nsọ, ị na-enye ahụ gị ndụ n'ihi na ọ nwere ike ọgwụgwọ nsọ. Soro onye nke Chukwu bụ pastọ Chris na ijeri mmadụ nọ na gburugburu ụwa maka oriri nsọ a zuru ụwa ọnụ, site n'ebe a ozi si abịara unu, nke a na-eme na Sọnde bụ ụbọchị isii n'ọnwa Ọktoba 2024, elekere atọ nke ehihie. Ị nwekwara ike isonye na www.loveworldradio.fm maọbụ www.ctunes.org maọbụ budata ngwa mkpanaka anyị na Love World App Store, Google Play Store maọbụ ụlọ ahịa Apple iji sonye dịka ọ na-eme. Ekwekwala ka nke a gagharị gị!